ọ gịnị kedu ihe na-eji ncha nwoke nwoke ọbụla ya na nwunye ebi den o wee bụrụ na chie jie n'abalị nwoke nwaanyị achọghị iwere ihe oriri ya nwaanyị chọọ iwere ihe oriri ya unfortunately obi edi ya aka na ngara ọ bụ na ahụ nwoke kuni bụọrọ ụzọ abụ ịtọ ịbụ ya ụzọ abụ a onye ugboro ịtọ kunie n'ibu dike jiri ihe nwoke a na-abụ abụ a na-akụ ya dịka mgbịrịmgba ndị cherubin si ya kunie n'ibu ike kunike n'ibu dike ihe eji amara dike ọ bụ na ịbụ ọhịa trịta nsem ihe nwoke ahụ ekunighị hapụ ya gbakọta azụ ra ha ụra onwe gị ụra chifo n'ụtụtụ ba ime ahịa ga-egoro akwa ije ije ruru diman ụjụ maka diman anago de na ọ bụrụ na mgbeghachi na-efu ebe 4 o'clock to 6:30 ahụ nwoke kwụrụ gaị de na ị na-anya fụ na ahụ nwoke akwụrụgo ibie ya aka ọ na-ere chafụ jidie na abụghị ya abụrụ ya ihe nji n'aka ọ karịrị ego ihe nji n'aka nke nji kacha mma ihe nji n'aka ọ karịrị naira o ihe nji n'aka o ọ bụ ụzụ na-akpụ nwa